All right, my wonderful people, welcome, welcome once again to IPOB Media. Yes, so this time we brought you a very interesting video, right? This is one of us, our brother, asking questions. Ndibo, Kaeje, how far? What is the way forward, right? And uh, he gave out so many things, right? He brought out Peter Biscuits, he brought out, you know, Simon, Mazip, Simon Ebba's case uh, don't worry, we'll be bringing you this video shortly. It's a very, very interesting one. You don't want to miss. And uh, <laughs> this is the kind of video you like to watch till the very end. We'll be bringing you this video shortly. All right, this is IPOB Media. In case you're new to this channel, this is the place where we bring you the gospel of Biafra. This is the only channel where you get the latest legit news, information, updates, trends, happenings, events, and everything you need to know about Biafra and our struggle for freedom. Yes, subscribe to this video, right? Subscribe to this channel in case you've not subscribed. Do how to subscribe, click on the notification bell so you don't get to miss out on interesting videos like this. And uh, share on all your social media platforms so that our fellow Biafrans will get to know what is going on and the steps we've made, right, regarding this struggle for freedom. All right, we encourage you to share your thoughts in the comment section. Let us know what you think about what our brother, you know, has to say, and give this video a thumbs up. All right, let's go. Let's go back into what we have for you. Our brother has come out to, you know, discuss about, you know, the way forward for France, right? Dibo as a whole, even if you are in diaspora and uh, in Nigeria, what is the way forward? I don't I don't want to give you a hint of what he said, right? I want you to watch the video yourself and uh, get to hear what he has to say, right? It's a very interesting video. I want you to stay to the very end and uh, watch it, right? And uh, leave your comments in the comment section. Thank you. ndị be anyị kelenụ ka eke si anya anwụ kelenụ the way forward anyị nwee olileanya na Peter Obi achị n'agbanyeghị etu ọnọdụ dị ka ọ na ịtụkwasị obi na Biafra kelee ebe olileanya ndị Igbo dị maka etu o si wee dị abịa dịka ya si na ife gbasalụ elekshọn a emelụ ọ ka ọ n'anyị ụfọdụ si n'ọzi oke gold mike godly mike biafra is our only hope <laughs> ee eh, mana biafra etu a esi dị ka ya si na a na-eseso okwu na ndị ịkwụ n'isi ife a na-eme na-agba onwe ha mgba kelee ebe anyị ya kedu ka anyị esi eme na ife a hmm. ọbịa ọtụtụ n'ime anyị kwenyere tinyere uche na Peter Obi ya emeri n'agbanyeghịkwa ka o si edo ụfọdụ na-akwụrịsị na na ife ka dịkwa mma n'agbanyeghị na mana Ok, Ikenna Paul say PO has a chance to reclaim his mandate. Etu o si wee dị na court, ọ na-egal court taa. Ọ na-afụ na hmm, eh, oke masịzi nyaahụ ọ dị ka ya baga ụtụtụ. Hmm, mana ọ na-egalụ n'ụlọ ikpe, ị na-afụ ka o si wee gaa. Eh, nke ife a na-akpọ evidence. Hmm. And etu o si wee dịcha mma bụ na court admit shala evidence niile Mm, INEC si kọtụ ha tụfuo ha eji na-eme ife ọwụna mana INEC echefuo na n'ọha nwa wetara ife a sainụọ ha sainụrụ nyekwana ndị pati akwụkwọ pati cha, INEC na-ajụkwazi ife ha sainụrụ eh, ụfọdụ si ka anyị na enye n'anya na Peter Obi nwekwara ike chịkwa na ife ka dị mma etu o wee dị ụfọdụ asị ka anyị hapụ ife gbasara naijiria ka anyị tinye obi anyị na biafra ee mana ọ dị m nwa ka ngwụnụ ka ntị wee kwụrụ maka ụfọdụ na-abịa ebe a bịa ajụ m na-asị m na-amaghị ebe m kwụ ọkụ ife awụ igbo area tv ee ife ndị igbo niile na-amasị anyị maọbụ n'ime biafra ma ọ n'ime naijiria ife ọwụ na ndị igbo na-eme na-amasị anyị ife anyị na eme a. etu ọ nọghị esidoro onye Igbo mma ya ka anyị na-ekwu ebe a hmm. etu ọ nọghị esidoro ndị be anyị mma unu nekwu anya ife anyị na-egosikewe ife gbasara ndị Igbo hmm. ebe ọ na anyị nụrụ na maka ndị Igbo ebe ọ na-amasị anyị ụfọdụ na-ajụ anyị kedu ife anyị ji wee anyị ji na-adụ anyị akwụ n'azụ Peter Obi Peter Obi wụ na Igbo ga ọwụ hmm. Peter Obi nwanne anyị o merie enwere ka ọ ya esi bala anyị hmm. nwekwa ka ọ esi bala anyị o nwegasịrị ọtụtụ ife a mere anyị ji wee na-achọ Biafra maka mgbe eji ebu ụzọ jide maazị Nnamdị ka na ajụrụ ya kelee ife iji achọ Biafra ọsị sị kelee ife ọya wee mee asị maazị Nnamdị ka na kelee ife ọya wee mee ịhapụ Biafra ọsị ha nye na esi pọtụ lụọ na seaport nye anyị international airport dreji ya naija na ndị otie anyakwa ka m na-ajụ ụfọdụ ndị be anyị na-asịkwa ha kedu ka ọ ya adịkwa na Peter Obi haziri ife niile a anyị mana Peter Obi anyị achịso ndị Igbo ọ na-achị Naijiria niile mana ụlọ Flode Buhari rụrụ be ha onye Igbo nwetakwa ọchịchị ọ nwekwara ike imekwa etu ahụ ma na-edozikwa akụkụ Naijiria ndị ọzọ so na afụna ya biko na onye ọbụla nọ online na-ede na ife ka anyị na-agụ onwe ife ịchọ ka anyị kwuo maka ya dee anyị afụ ya na kọmentị anyị fụkwana ya ekwuo ka onwe ife ịchọ ka anyị kwuo maka ya dee ka anyị na-afụ onwekwa unu ndị nọ ndị niile anọ online onwekwa ụlọ ife unu na-atụnye kwuo na okwu ka anyị nụ kọmentị ya nụ ka anyị ka mara ife anyị aza unu ndị nọ kọmentị ya nụ ka anyị mara akụkụ mkparịta ụka anyị a gaa. anyị na-ekwu gbasalụ naijiria kelu the way forward kelu ebe ife ndị igbo ya eme ịna-anya etu o si wee dịkịta ụfọdụ ndị igbo um, kwelu nọọ na Peter Obi ya azụtakwa ife a napụrụ ya maka unu n'anya unu afụ na n'ezie n'ezie ọ dịka nwanne anyị nwoke meriri mana e, dịka esi wee na-ahazi naijiria ekwe ka o wee chịa mụ na ofu onye be anyị mere agụmenti taa anyị gbasiri okwu o na-asị m na anyị nwawu ndị chọrọ ịtụ ndị ji esolu na-atụ ife ọtụtụ eh, elekshọn ife nhọpụta na anyị nwa mebisila ife na anyị kpọchiala aka biafra azụ m wee jụọ esi ya ọnwụ na ya atụghọ tinubu ọka ya emeri na ụdị osi wee meri na ụdị ọnwụ na e, na ụdị osi meri ọnwụ na ya atụghọ aka ya họpụta tinubu mgbe a ka ọ ya akasị ike nnọọ asị na ndị na-ama na ndị igbo atụghọ ha enwee evidence na peter obi enwetaghị vootu so ụfọdụ na-asị nwaanyị ji wee tụ na anyị nwa na we are legitimizing na anyị soro ndị na-akwado naijiria gawa n'ihu o nwere ife ndị be anyị na-ekwasị ọ dịghọ mma itinye akwa gị n'ofu basket o nwere ife ngwalụ IPOB mgbe ahụ asịrị m ha unu ya patisipeti na the election mm. mana ụnụ aghasa na ifu na emedewe ewu kwuonu na ụnụ adịghị interested in election na-emekwa na ifu unu na-eme mana ụnụ akwasa na ya as an organization IPOB unu ya asị "I adịghị interested this is not the election we are against the election mana ụnụ akwasa na ya unu na-ekwu anya etu anyị si wee tụ vootu a amaka ife o ji wee mma mma awụ evidence ka ọ ya awụ ka ala esi na ala Igbo atụghọ anyị na-achọ Biafra ee eh, n'ezie n'ezie Chineke eme Biafra dị n'ọdịnihu ọ ya abịa mana anyị ya gbaghasịcha ife niile gbaghapụ ife niile anyị na-emegharịkwa aka ọ bụrụ na Baịbụl ọsịghị Jizọs si na na-abịa ee n'ụwa be anyị mana ọsị anyị emena biznes akpa na nri ọsị ha anyị akpa na nri onye nzọpụta sị na ọ na-abịa mana ọsị ha akpa na nri anyị emena ife ndị ọzọ anyị emena biznes anya alụ n'ụlọ mana na ọ na-abịa e, ụwa awụghọba anyị mana ịya na-emegharịcha aka maka na ọnwụ na ya esogho n'ife a na-eme kwa ndị ya ka ya na-eme ife a na-eme ma ịtụrụ ma ịtụghọ ha ya họpụta onye a chọrọ ịhọpụta mana ị nwekwara ike ịtụọ mgbanwe adị ọ site n'ọtụtụ atụrụ ka Labour Party ji wee win Abia steeti ee achọrọ m iji ohere a wee si na nna ekene ndị Abia mm. ife ndị Igbo na-amasị anyị nna ekene ndị Abia mm. ọ na-ewute m ote na nje ekwu ya ebe a na abịa na imo enwebụghị ezigbo ndị ọchịchị asị na ndị na-achị anambra enugu na ebonyi na-emecha ọfụma mana nwefere aza moderate average kamgbe ejiwe 1999 eji wee nwewe ife ndọrọ ndọrọ ọchịchị unu n'anya fụ na enugu anambra na ebonyi katọ ndi ndị elite moderate average na-achị ha karịa imo na abịa etego ha tawala afụfụ ọ dị ka ndị ọjọọ ọjọọ ka a na-ewetara ha imo bịa chi ikuchata ume mgbe e wetara emeka ihe dị ọha tupu ị mara ya akwapụkwa ya abịa unu gasịrị akụkọ ndị na-achị abịa mana site n'ike nke chineke anyị ka kwenyekwara biafra ahụ eh, mana anyị ka ya na-edozibe anyị ego ha na-eke na naijiria anyị ya eketa anyị na-ekene chineke maka ọbịbịa alex oti na-abịa ọ ife na-enye anyị obi aṅụrị ka m gbanwe wee dị na-abịa mm. ka m gbanwe wee dị na-abịa ọbịbịa alex oti amaka mm, ọ mara ezigbo mma ndị be anyị adụka ebe a ka anyị akwụsị nke a asị nka mụ na ụnụ kparịta obele anyị akwadocha ha akwado na nke a wee bịa mana asị m na afụ ife edemede ụnụ na-ede kọmentị ewee na-ama ka okwu a esi aga malụ how long anyị anọ mana etu o si wee dị adịka anyị ejedewe ebe a ee eh, adịka anyị akwụsị brọdkast anyị ebe a daalụkwanụ ndị nọnyere anyị Eh, so my people, you've heard from our brother, you've heard from him. Leave your thoughts in the comment section. Let us know the way forward. What do you think? Which way should we go? Let us hear from you, okay? Just feel free to share your thoughts, right? We are France, And if you do your criticism, please do so in a respectable manner. This is a peaceful community all right if you've not yet subscribed to this channel please do well to subscribe click on the notification bell so you don't get to miss out on you know our videos as we push out content on a daily basis right and don't forget to share on all your social media platforms so that the world gets to know what is going on regarding biafra thank you very much god bless you